nwanne unu nwoke eh, bụ ụkọchukwu Francis sebo na-ekene unu n'ụbọchị taa ana m asị ka ọ dịrị unu na mma ana m abịakwute unu n'ụbọchị taa n'ihi obiọma ndị Life Word International ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ ana m asị na udo ga-achịrị achị n'ime ndụ gị na ezinụlọ gị ebe ọ bụ na ị na-ege ntị ugbu a iru ọma ga-akpọ gị onye nwe anyị ga-edu gị ọ ga-echebekwa gị ka ịkpọku Chineke anyị na ekpere ezi chineke onye pụrụ ihe niile arara m ụmụnne m niile wee nyefee gị n'aka n'ụbọchị taa ana m ayọ mgbaghara mmehie ana m ayọ mbunye elu na inye aka wee nyere na ndụ ha ọnọdụ ọbụla ha nọ n'ime chineke site n'ime okwu a nke na ugbu a onye nwe anyị ka ị ọnọdụ ọnwa bụ ọnọdụ ọjọọ ma mee ka ọnọdụ ọma ha niile wee bụrụ usoro a ga-esi wee bunye ha nso gị enu ebe ha ga na-enwe akụkọ ụgbọama ịdị mma gị n'ime ndụ ha niile ana m ekene gị onye pụrụ ime niile onye na-esite n'ime okwu ọnụ ya wee na ebunye ụmụ ya enu otu a ka ọ adị n'ime ndụ onye ọbụla bụ onye na-ege nchegbu a na aha onye nwe anyị bụ Jizọs Kraịst udo ka m na-asị ka ọ chịa achị na ndụ gị anyị ga-enenyezi anya n'isiokwu anyị n'ụbọchị tata bụ nke na-akọwara anyị ọsị usoro anwa anyị ga-esi wee na-enwe mbuli elu na ikpe ekpere n'ebe onye nwe anyị bụ Chineke nọ mana n'ime ịtụgharị uche n'ime okwu a achọgoro ka m gị ajụjụ ị marago n'ezie na ọ nwere onye mara ọnọdụ ịnọ n'ime ya ị maara n'ezie na ọ nwere onye anwa nke ga-edu gị ma chekwa gị onye anwa nke na-akpọ gị okpukpe oku ka iwee fee ya ka ikpe nọnyerekwa n'ime ime ijere ya ozi n'ebe ndụ gị dị onye nwa bụ onye nsi n'ime ya wee na-agwa gị okwu ugbu a gee ntị nke ọma ka anyị na-egere anyị n'isiokwu a ọ sị choosing to obedient ya bụ usoro anwa esokpo gị okpokpo oku ka i wee nwee ike irube isi na ijere na ife onye nwe anyị n'ebe ọ pụrụ iche anyị ga-elenye anya na akwụkwọ Pita nke mbụ anyị ga-amalite na amaokwu nke mbụ welu na amaokwu nke ise akwụkwọ nsọ mere ka amata ọsị Pita onye ozi nke Jizọs Kraịst degara ụnụ akwụkwọ bụ ndị arụpụtaworo ndị bi dịka ọbịa n'etiti mgbasa ahụ n'ime pontus n'ime pontus galatia kapadosia esian and bitinia ndị arụpụtaworo dịka amụma ihe chineke buru ụzọ maara si n'ime ido nsọ nke mmụọ nsọ ka unu wee nye jizọs kraịst ntị ka e wee fesakwa fesakwa unu ọbara ya ka emee ka amara bara unu ụba ya na udo onye agọziri agosi ka ọ bụ bụ chineke na nna nke onye nwe anyị jizọs kraịst onye mụrụ anyị ọzọ dịka oke ebere ya si dị ka anyị wee nwee olileanya dị ndụ site na mbilite ahụ nke Jizọs Kraịst si na ndị nwụrụ anwụ bilie bilite ka anyị wee keta nketa nke a na-apụghị iwebi nke a na-apụghị iwebi nke a na-adịghị emerụ kwa emerụ nke na-adịghị atalata kwa nke edebeworo n'elu igwe nye ụnụ ndị ndị e nwere ike nke Chineke na-eche nche site n'okwukwe ruo nzọpụta nke edoziworo ikpughe n'oge ikpeazụ n'ime ebe ebe ndị a anyị gụgara n'ụbọchị taa achọrọ nke anyị mara na o nwere onye a na-agwa okwu a onye dara akwụkwọ a ma onye na-akọwara anyị ihe ndị a niile dịka esi wee gụpụtara anyị n'ebe a bụ nwanne anyị nwoke bụ Pita e na-edegharị ya ndị nke Jizọs Kraịst ndị otu ndị na efe onye nwe bụ Chineke akpọgasịrị ọtụtụ obodo edegasịrị okwu a mana n'ime ịtụle okwu nke a gwara anyị n'ụbọchị taa anyị ga-elenyekwa anya okwu a bụ nke akpọrọ wee sị chosen to obedient n'ime ya okwu nke a na-ekụziri anyị emere ka anyị mata kedu ihe bụ ya bụ nrube isi dịka akwụkwọ nsọ kọwara anyị nrubeisi isi na-apụta na mgbe e nyere anyị iwu si anyị were ihe dị otu a mee ihe ka o si wee bụrụ otu a anyị kwesịrị rịị ịmụta n'ezie na anyị ga-edebe ma rube isi n'ihe nke ahụ e nyegasịrị anyị n'iji wee maa atụ n'ezinụlọ e nwere onye isi n'ezinụlọ onye bụ onye isi bụ nna n'ime ezinụlọ anwa onye anwa bụ onye isi ka a na-akụwara anyị n'ezie na ọ na-enye iwu ka ndị bụ ndị nọ n'okpuru ya dịka nne na ụmụntakịrị ya ka ha niile wee rube isi n'ime okwu anwa n'ime nke a nna ga-enwe ike ịhazi ọnọdụ ọfụma ka onye ọbụla wee rite erere n'ime ya iwu o debere ya bụ irube isi n'ime ya iwu anwa bụ ihe a na-akọwara anyị n'ụbọchị taa mana a chọrọ ka a mata na dịka a kọwachagoro ruhi ihe bụ mmadụ were onwe ya rube isi a chọrọ ka a mata na ọ dị mkpa na mmadụ ga-abụ onye anwa ga na-eme ihe a gwara ya na ime mgbe a gwara ya n'otu otu esi wee ya ọ dị mkpa nke ukwuu n'ebe ahụ bụ ndị na-efe ya bụ Jizọs Kraịst n'ụbọchị tata nọ anyị na-ezi anya n'ime ime okwu a na-akọwara anyị n'ime akwụkwọ nsọ anyị ga-amata n'ezie na jizọs kraịst nwere ọtụtụ ihe o mere anyị nke mbụ bụ na kraịst fụrụ anyị n'anya wee nwụọ ọnwụ n'elu ebe maka anyị nwa nke ọzọ bụ na jizọs kraịst matara ndị anyị bụ mara ihe anyị ga-emenwu na etu anyị ga-esi wee mee ya maka ihi na ọ matara ndị anyị bụ ọ gaghị enye anyị ọlụ karịrị anyị kama na ihe dịrị anyị ime ndụ anyị dịka ndị ya bụ irubere ya isi ihe ọzọ dị mkpa n'ime okwu anụnwa bụ anyị nwebụ ndị ọtụtụ ndị mmadụ bụ ndị ndụ n'ụlọ ime ụlọ nsọ maọbụ n'ezinụlọ maọbụ n'ebe dịsị iche iche kwesịrị ịbụ ndị anwa ga-agba mbọ tụlee ya bụ eziokwu ọnwa nke dị n'akwụkwọ nsọ nke ọma mgbe anyị na-atụle ka anyị were okwu ọnwa nke a gwara anyị wee lụọ ọrụ achọrọ ka anyị mata na ebe ọ bụla ị nọ ọ dị mkpa nke ukwuu na anyị ga-abụ ndị e nabatara ya bụ jizọs kraịst n'ime ndụ anyị dịka onye ndu na onye nzọpụta ọ ga-adịkwa mkpa nke ọma na anyị ga-agba mbọ fụ na anyị na-eje anya bụ ozi ọma n'ebe o kwesịrị ekwesị ọ kwesịrị nnọọ ka anyị mara n'ezie na ọ ga-erukwa mgbe anyị ga-ewepụta onwe anyị iwere nyefee jizọs kraịst n'aka ka o were aka wee hazie ọnọdụ anyị wee hazie ndụ anyị wee hazie ihe nke ọbụla anyị na-eme maka ihi na onye asara n'ime onye bụ ọbara nwa atụrụ anwa ga-abụ onye dị ọcha ịdị ọcha nke a na-akọwara anyị n'ime irube isi abụ na anyị onwe anyị ga-ewere onwe anyị niile kpọmkwem nyefee ya bụ jizọs kraịst n'aka iwere onwe anyị nyefee jizọs kraịst kpọmkwem n'aka bụ ya bụ nrube isi anwa nke ọ na-agwa anyị anyị ga-ewere omume anyị na otu anyị si wee na-aga n'iru na ibi ndụ anyị wee nyefee ya n'aka anyị na-eme nke a a ga-enye anyị ọbụna ọnọdụ dịrị anyị ka ụmụ n'ebe onye bụ nna anyị nọ ọ ga-adịrị anyị na mma ma ọ bụ na anyị nwee ike ịmata uru ọ bara na anyị ga-abụ ndị anwa a ga-atụkwasị obi n'ime ndụ anyị ebe ọ bụla anyị nọ na ihe ọ anyị na-eme onye nwe anyị ga-edu gị ma chebe gị a sịkwarịrị na nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anyị nwere ị nwere ohere ide akwụkwọ degara anyị maọbụ ịkpọ anyị n'ekwentị anyị ga-enyere gị aka wee hazie ọnọdụ na ime idere anyị akwụkwọ da akwụkwọ degara anyị na Calvary Land Baptist Church PO Box 43 isi ndụ mkpọ ụlọ Idemili North Local Gọọmenti Area of Anambra State Nigeria maọbụ ịkpọ aka ịkpọ anyị n'ekwentị 070 627 55900 maọbụ 080 5617985 ihe ọ bụla ị chọrọ ka emere gị anyị ga-emere gị ya ana m ekwu na ọ ga-adịrị gị na mma n'aha Jizọs amen